ife omimi dị na mmadụ ehika ihe aghọtacha ife omimi dị na mmadụ inwe ego nete nne na nna gị anya inwere ego nete nne na nna gị anya n'ihi na nke onye ji ka ife okenye nọ n'ala were fụ irigogodo enu akpara ọjị ịma mfu ya bụ ife ọkrọ adịghị akarị onye kụrụ ya nụ nwata nwere ike iji ara nne ya wee gwuo egwu mana o were amụ nna ya wee egwu ọkụwafụ ya anya ị gaghị ekwe ka nne gị na nna gị nọ n'ife mgbu fana eleka iwere ego were akụ na ụba were eme ọgọ n'obodo ọzọ kwee ka nne na nna gị lie akụ na ụba ịkpatara n'ụwa echebidona mgbe nne gị maọbụ nna gị nwụalụ iburu omere ọla a na-etu gị afa dị iche iche igbuwe efi mewe a mewe akwamozu dị iche iche nna sepụ aka enwe n'ofe tupu ọha aka mmadụ inye mmadụ ego makwara mma mana ọ ya aka mma ka nne gị na nna gị bụ onye ji ebu ụzọ li akụ na ụba ịkpatara ọnụ ọ ga-abụ fana aka fana ekpere gị ekpere fana ekwuru gị okwu ọma ọ na ị na afụ na o nwere ụdị okenye ga-abụ orijuo ife nwa ya rite akụ na ụba nwa ya ọ na-aga ka ọ gaa join ya ndị ichie osi unu unu na ya akwa na ọ bụrụ na ya gawa ije kama ọ bụrụ na unu ji akụ na ụba unu mee gịnị unu kwachafụta ya anya ọ bụ ụmụ unu bụrụ m ikwu ife nna agwa gị bụ gị nwe ikorobịa gị nwe agbọlọbịa were akụ na ụba nke inwe leta nne na nna gị anya na-etefe anya ọkwọ ka isiri wee mee n'oge nke gị ka ụmụ ịmụta ji esi wee mekwarụ gị asị m gbasalụ ife ozi a maka ọ dị mkpa rie nne nke ukwuu mana ofeke mmadụ ama mmata ya bụ ukwu a ndị be anyị ndewonu